ndewo onye ọma na-ege m ntị nnọọ na pọdkast nke ụbọchị taa n'ụbọchị taa anyị ga-aga n'iru ka anyị mara ka Chike si gaa rịọ ihe enyemaka n'oko ngwa gee ntị mgbe chi foro adịkwaghị ya n'ihi na chi efola ugbu a abịa anaghị adị akụwa aka n'obi iyi anaghị adị aṅụwa ikpere aka lee ebe ogini lee ebe odu chike eriela ihe ụtụtụ ọnwa onye maara ihe ga-egbochi na chike agaghị eje oko jee rịọ ihe enyemaka onye aha aghaghị ikwupụta ya ugbu a ma ebe ọ bụ na ọ nweghị onye chike na-atụ anya ka o kwuo okwu ahụ n'ihi na ọ nweghị onye chike jụrụ ajụjụ a chike nyara akpa nnu ọcha sụrụ nke ọma ya na azụ zọpụ ije onye maara ya hụ ya n'ụzọ ọ nọrọ ebe dị anya fere ya aka gafere o nweghị ohere ya na mmadụ ịnọ na-akụ eze si na ọ bụ akụkọ ka a na-akọ maka na ohere adapụtaghị maka ịkọ akụkọ n'ihi na agha dị agha na-ebuso agụụ mgbe o ruru ebe ahụ ndị uwe ojii ndị soja ekweghị na mmadụ ga-emegharị ahụ isi ha na ịchọrọ ịhụ onye isi ha agaghị ekwe isi ha kpọọrọ gị onye isi ha agaghị ekwe ịchọ ka ị baa n'ike ha ewere isi egbe dụrọ gị ahụ ma Chike kwuola n'obi ya sị na taa ka ọ ga-ebi ọ labe ya akpachaghị anya agụụ egbuo ya ọ chọọ ka ọ baa n'ogige ndị na-eke ihe enyemaka n'ike akpachaghị anya ndị uwe ojii ndị agha ejiri isi egbe dukwupụ ya agba ebe ọ bụ na ọ gaa n'iru ọnwụ nọ na-eche ya ọla azụ ọnwụ nọ na-eche ya chike kwuru n'obi ya sị na ọ dịghị ihe ga-egbochiri ya ịba n'ime ogige ndị ahụ na-eke ihe enyemaka n'ihi na onye ọbụla dị ndụ ga-anwụ anwụ ma naanị ihe na-edoghị ya anya bụ ihe mmadụ ga-arịa n'ọrịa wee nwụọ Chike tinyere isi ya tiba n'ogige ahụ ndị uwe ojii ndị agha nọ n'ebe ahụ na-akpọ ya ma ọ dịghị onye o ghere ọnụ otu n'ime ha chụgudoro ya ebe ọ na-aga jụọ ya onye ọ na-achọ tupu ọ ọnụ ya zaa ajụjụ ọ sụọlarị ya egbe n'ubu tupu ọ na-etipụ mkpu ọ kụtuola ya n'ala na-agba ya ụkwụ n'isi ka ọ na-achọ ka o si n'ala bilie ndị uwe ojii ndị agha nọ n'ebe ahụ abịala gbaa ya gburugburu na-eti ya ihe ọ bụrụ na chike na-eriju afọ ọ gara ibesi akwa ike ma dịka m kwuru na mbụ anaghị akwụ agụụ ebesi akwa ike naanị n'ude ka chike na-asụ ọ bụghị na etirubeghị ya ihe ka ọ ga-ebewe akwa ihe bụ isiokwu bụ na ike adịghị ya ibe akwa ndị nọ n'akụkụ hụrụ na chike anaghị akwa akwa na-aja ya ike na o sigbuola onwe ya n'ike maka na ebulesi na dike na-eri n'ude ma ha amaghị na ọsụsọ na-agba nne ewu ma ajọ gbara n'ekwu ekweghị ndị mmadụ hụ ya onye nọ n'akụkụ anaghị ahụzụcha ihe dimgba n'ahụ mgbe ndị mmụọ malitere kwewe chike ọnụ bụ mgbe otu onye n'ime ha mara ya ụra n'ekwu chike wee jiri ume ikpeazụ ọ nwere ike ikute tie mkpu dị mwute ụkọchukwu nọ n'ime ụlọ n'ụka otu ihe bere ụrịa ka anụ ọhịa bee ka anụ ụlọ bekwa ka mmadụ bekwa ka ewu wee si n'ụlọ pụta ihe ọ hụrụ gbara ya anya mmiri lee ka ndị uwe ojii ji dimkpa mmadụ n'ala na-esu ya ka na-esu ose ọ bụ gịnị ndị agha wee malie n'ike ka ọ bụ ọchịagha ha gwara ha okwu n'ihi na otu ọchịagha ha nwere ugbu a bụ ụkọchukwu ahụ ọ bụ ya na-enye ha ihe oriri nke ha ji ebuso agụụ ọgụ ọ bụ ya ka ha riri ji ya kwere na ọ na-akọ ji ha wee zaa ụkọchukwu si nwoke a na-awa anya ọ na-awa anya asị ma unu gbuo ya egbuo ọ dịghị onye n'ime ha sara ya ajụjụ ahụ ụkọchukwu a wee sị chike bilie lawa ma ike adịghị chike ịla ọbụla dị na ike dị chike ịla ọ gaghị ihe ọ dịghị ihe ga-eme ka o si ebe ahụ laa ma ọ bụrụ na ọ nwetaghị ihe ọ na-achọ ha egbunyela ya ọnwụ n'ahụ ọ bụrụ na ha achọghị inye ya ihe ọ ga-ejiri rijuo afọ mara ma ọ ga-edochi ahụ ndị riri nri rachaa ofe ụkọchukwu ahụ na-eke ihe enyemaka ejirila anya okenye ji ahụ ụzọ mata na ọ bụrụ na enyeghị chike ihe enyemaka ihe niile a na-agwa ya maka ụla bụ akụkọ efu o wee duru chike baa n'ime ụlọ be ya ebe a na-adọwa ihe enyemaka ma nyere ya agwa ma nyere ya osikapa nye ya ụtụ ọka nye ya okporoko na nnu si ya lawa chike bụ ọhịa enweela ebu nwa aṅụ ọ dịkwaghị ihe ọzọ bụ mkpa ya maka ụbọchị ahụ n'uche ya ka erie nke eji n'aka tupu ekwuwe maka nke a na-ahụghị anya maka na akwụkwọ nsọ si onye echerela echi n'ihi na echi ga-echere onwe ya ọ bụrụ ihe ọzọ ka etinyere n'akpa ahụ ọ gaghị ekwe Chike ibulite ibuli elu ma ebe ọ bụ ihe oriri ọ masị ya ya bụrụ akpa garị Chike ga-ebuli ya n'ihi na n'ime oge a na-alụ agha ihe oriri anaghị anyị mmadụ arụ maka na ọ bụ onye maka na ọ bụ nwa dike hụrụle ya anya Chike bụ akpa nnu ahụ o ji jee burukwa akpa abụọ ọzọ eji tinyere ya ihe na-alabe ya na-echetaghị ihe etiri ya mgbe ọ na-ala n'ụzọ be ya ọ nụrụ onye na-akpọ ya oku ma ndị ma onye jiri ụdị ihe a Chike ji ọ kwesịghị ịza mmadụ oku dịka ụbọchị si dewe ihu ugbu a ndị Igbo si na onye hụrụ onye jere n'ugbo ya gbute ọka na-alọta kelee ya ọ dị onye ahụ ka ọ bụ maka ọka o bu n'isi ka eji ekele ya ma nwoke ahụ siri ọnwụ na-akpọ Chike oku lee anya aha Chike abụghị lee nwoke a o nwere onye na-akpọ gị Chike amaghị mgbe nne na nna ya ji gụọ ya nwoke a Chike mgbe Chike nụrụ aha ya ka o ji mara na onye na-akpọ ya maara ya nke ọma ndị Igbo anaghị ajụ oku ma mgbe ị gwara onye Igbo ihe ị na-akpọrọ ya ọ gwaghị ihe bụ uche ya Chike wee tụgharịa ka ọ hụ onye na-akpọ ya otu nwoke ji ọsọ na-agbata o nso nke bụ na Chike ga-amata onye ọ bụ ka ọ na-akpụdewe Chike wee hụ onye na-abịakwute ya tie nna Azụka ya na nna Azụka wee bie onwe ha ọma dị omimi ma Chike ekweghị ahapụ ihe o bụ n'isi aka ma ya fọdụ ịdọwa ya n'ala chike ọ bụ gị ka a sị na ndị amị tiri ihe nwanne m nwoke ọ bụ moo ewo ewo ewo nwanne m nwoke agha aghasachala ihe niile gị bụ chike ka egwu kwere mmadụ maa ụra nwata nwokorobịa ahụ amaghị na nwanne gị nke ịzụrụ n'ụlọ akwụkwọ ka ya n'ọkwa n'amị nwanne m hapụ ya onye ọnwa onye ọnwa jiri ya pụwa ọrịrị onye ụkwa dara ya tawa onye ube jiri ya rachaa ọ bụkwa ihe ụwa na-adị nna azụka maara chike nke ọma mgbe chike na-aza chike n'elugwu mgbe enugwu gbara ọsọ nna azụka so na ndị gbatara ọsọ ndụ biri na be chike n'ọka o so na ndị chike nyere ego nkwado mgbe ha bi na be ya anya mmiri juru ya isi maka ọ hụrụ Chike n'ụdị ọnọdụ a ọ kọwara Chike na ya onwe ya so na ndị na-eke ihe enyemaka n'ebe ahụ etiri ya ihe o wee sị Chike ya jee dọwa nke ebunyere ya bịa ka ya duru ya jekwuru ụkọchukwu ka ụkọchukwu mara onye ọ bụ obi aṅụrị ekweghị Chike ejide onwe ya aka nna Azụka nara ya ihe ụfọdụ budoro ya ha wee ruo na be Chike ka ada na-asị chike nnọọ bịa ka ọ mara ka o si jee chike na nna azụka biri ọzọ pụwa si ada leruo ihe ndị ahụ anya hmm. ebe a ka pọdkast nke ụbọchị taa ga-abịa n'isi njedebe echezọkwana na akụkọ ị na-anụ maka ya si n'akwụkwọ akụkọ nke aha ya bụ isi akwụdara n'ala onye dere ya bụ maazị Tony Ubesie onye na-agụpụtara gị ya bụ nwanne gị nwaanyị Dora akaelu ngwanọdụ nke ọma ka ọ dị oge ọzọ